igbo mma mma lekwenụ nwata ọma aịfụrụ na ugwu taa ọrụ ya awụ ịgba mkpọ n'ala ee ịgba mkpọ n'ala ebe a na-eme mmemme wifu o ji azụ onwe ya ndị kọwatara ya onye bụ Chigemezu my namesake ehe from where Anambra Amaoka. Amaoka, ee ka ehi na-alụkwanụ na-emebe kemịkal eji eme mkpọ na eji agba egwu ebe a na-eme mmemme ọkwụ ya afọ ole ka ị dị 18 years kedu onye mụtara ọrụ a n'aka ya oke onye dadi gị na-eme eh. dadị gị kwa ọka nọ ya eh, oke dadi gị anwụọla ga etekizi ova ụmụnne gị ọha wụ ndị a eh, chai isi ike ghọọ ka ekwenụ skuulu egoberi ka ole egoberi na skuulu ifinishiri sekọndịrị skuulu kemgbe ifinishiri ngwa bịa ka igosi e ndị mmadụ ka o si eme agbana ya jos bịa ka e, eh, eh, ozi ịgba ya ndị mmadụ afụkwa bịa gosi ya ebe imeriti na renji eh, ọla na eze mma mma nọ ihe nọ 2024 no gree for anybody onye ọbụla gbawa mbọ ịghọtara so unu ga-afụ nwaada Chinemezi from eh, Anambra mana ebe mụ na ya bụ itiri ife a bụ na na ee eh, egbu ee eh, na-anya fụ mkpọ n'ala ose etiri ehe ọkwụnụ fụrụ ya ya si etiri ife niile a

mana ị na-agwa na onye tikwara aka na nke ọjọọ ka ha tinye aka na nke ọjọọ ọ bụla etikwara aka na nke ọjọọ mara ihe ọ bụla ihe eme na-agara gị iyi na-enweta wan naira ma ya bụkwana ihe ọjọọ ya bụkwana ihe ị ga-ere onwe gị ihe ị ere ahụ gị wee nweta onye ọbụla mebi ya shara ok ngwa thank you anyị kelere gị ọfụma so agazi ịgbadị mkpọ n'ala afụghị ka isi eme ya o isi dị afọ ole 18 years ịgụchara skuul last year Eh, Nchoiba School of Nursing. Nchoiba School of Nursing n'ebe Nchoigami. Okay. Nwana ama drop your phone number here in case onye n'ije ka ị bịarụ ya mkpọ n'ala onwe okeshọn ọ na-eme onye ọ na-akpọrọ gị na foonu si gị ihe ọzọ asakwana ya oli biznes onye chọrọ inye gị aka ịzụ gị na skuul ọ ga-enyekwara gị aka ife onye ga-enyere gị aka ya ama nwa chidemeze ya adịrịgịla mma o I have excuse.